Doctor. Doctor. ọbara eze n'ọkwọ m na-abịali ịma na agbalụsi nkene n'ọgbọba ewu ji m ewu ji m ị na na anụ ụka anyị na-ebe onye ji ndị Igbo ji ife n'obodo onye ji ndị Igbo ji ife a na-ekwu ekwu a na-eme mme ndị Igbo bụ eribe akwụ akwụ onye ji ndị Igbo ji ife n'obodo onye ji ndị Igbo ji ife a na-ekwu ekwu a na-eme mme ndị Igbo bụ eribe akwụ akwụ maka na akpọba afa ndị Igbo akpọba afa ndị Igbo ike ndị Igbo kpatara ego ndị Igbo n'ebe niile ndị Igbo nọkwa na South ndị Igbo nọ na Malaysia obodo ndị Igbo nọ n'ife na-eme ụwa m ọzọ chukwu nna kekwa m onye Igbo nwanne m Igbo amaka mma onye egwu eziokwu gị na-ekwu ịbịa ebe ndị Igbo na-agba mbọ ifu na fushọ ife niile na-aga nke ọma onye egwu eziokwu gị na-ekwu obodo abụ na ịbịala ịnanya m ụlọ onye igbo nwanne m were ya ọsọ obodo afọ jọrọ ajọ njọ ịlụzie ụlọ elu ma ịfụlọ ngwere m oke ezoghị m tibo ụlọ gị maka na ụlọ afọ adịla mma egwu bụ oje m gbara ụzọ ya nke na-abịa onye nwe egwu na mgbagbu ọwa egwu mụba oje mgbe enwe ilo oje mgbe enwe ilo agbara ụzọ ya nke na-abịa onye nwe egwu na mgbagbu ọwa na mamalụ ọgaghị ga-esi nazi iji uwe ezighị ewu ji m ị na na n'ụgwọ ije enu onye mere ibe n'ibe mere ya onye nọ na-akwụba gị ọtọ ọ bụla sị gị kwụba gị ọtọ mgbe afọ ije na-eseti aka ya ikolobịa chọba ife ịgalụ maka na nkịtị adịlọ mma ọnụ nọ abọbi gbakwa mbọ bute ike na ibute ike n'ude gị ga-edelili onye gbula agụ bụ ogbu agụ onye gbula efi bụ ogbu efi ifi na-eme ka ekwe na-akụ onye egwu eziokwu gị na-ekwu okirikiri ka na-agba ukwu ose Adị alị onye ji ikuku ewu na-achụ onye egwu eziokwu ka ị na-ekwu ọlịla ọjị kpaa ya nkụ n'obodo na alị ọjị daa anya fụlugodi aya mma onye egwu eziokwu ka ị na-ekwu asị ka emebe ji ndị Igbo sị ka emebe emebe emebe emebe amala odogwu odogwu ọbụla ọnụ n'ọnụ ewumewu chukwu eyi egwumụba oje mgbe ewilo ijele dike ka anyị na-etirude onye nwe egwu na mgbapụ ọwa agbalụsịa nkelanụ egwumụba oje mgbe ewilo alụzi nwe egwu na ide a na ị na-ana n'ugwu egwu eyi ijelebe ije nu egwu ma abịago ọzọ Each one. nwanne m ị nọ na n'ụlọ egwu na-alalị alụsi nwa egwu abata alụsịa nkele ewu ji m tietietietietie ijelikete nkelide nkeli egwu manaba elu eyi anyị ya naba oge ọzọ na anyị ga-etinye ewu ka anyị na-etiri ure Chief Sunday ike ọ dị na nwemakụ na mgbagbu ọwa isolidi nwanne m odogwu ndị Igbo ji eme ọnụ egwu m ụbọchị mgbe enwe ilo egwu m ụbọchị mgbe enwe agbara ozi nke na-abịa onye nwe egwu na mgbagbu ọwa egwu m ụbọchị mgbe enwe